bido tata gawa ụtụtụ ọbụla tupu ime ihe ọbụla iwuru ncha na anụnụ were saa ihu ịsaba e ihu saba ihu sachaa ihu anwa na anwa were ihu ọbụla wee hichaa ihu ọ gị na nwoke na ebe ahụ ọ na ịmarụ na nwoke a bụ ndukwe bụ onye isi ike ọ bụrụ na nna m na-ege ntị ihe niile m gwagoro ya n'ụlọ a ndụ ya ama ndị otu ọzọ ya na mmụọ akpọrọ gị ọkụ o nwere ihe o tinyere na n'ụbụrụ isi gị gị anyị ji na ịba na-anwụghị ọnwụ na ihe ọjọọ dakwasịrị nwata nwaanyị ibe anyị ee eh, ọ dịghị ọkwanụ mma ị na-ebe anyị ebe akwa mmadụ bata ebe a kịta ọ dịka ọ dịka emegbugo gị emegbu ị na-achọ ịgwa m na ị na-ahụ ịghọtara na nne gị na nna gị anwụgo ọ bụ na ọ ga-ekwe gị mee achọrọ m ka ị wetụrụ nwa nchọnchọ ego ka iji jee ngozi n'ụlọ akwụkwọ nne gị na nna gị nwụrụ anwụ nọ n'ala ili ego ole ka ha ji enyere ezinụlọ maka mgbe ha dị ndụ ka ka obi si bụrụ gị ụtọ obi ji masị gị ịhụ nwa nwanne gị nwoke ka ọ na-ata ahụ ịma anya na mkpụrụ anya ngozi na-eme anya na mkpụrụ anya aga m etigosi gị ọkpọ aga m agba gị na echere m ọgụ Biafra <laughs> ka o mebiele m unu o jikọjepụta aja agwa aja agwa dị m mpịa n'ahụ ka ọ gbasazie n'ime unu ụsi ọnwụ na iyi eji ncha ahụ wee ghe ahụ ma ọsa ihu ka ị hụrụ ya bụ imi ọnụ nsusu iyi asọrọ ya jee n'ala ili nna gị ka ị fọpụta ala ili ọma gị ịchọghị ịrụ ọrụ n'ezinụlọ a buru ngwongwo gị si n'ezinụlọ a susu pụọ ngosi ma